AWR Adventist World Radio radio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ee ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ Chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga-eji wee nwee nnọkọ ohere nke anyị ga-eji wee leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ezinụlọ na akwụkwu nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrị gị mfe irute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ ndewo dịrị gị nwanne m nwoke nwanne m nwanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ezinụlọ biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọ biko bịa ka anyị wee zukọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa onye igbo onye mụ na ya na-ezukọ n'ụbọchị taa ndewo nwanne m nwoke nwanne m nwaanyị n'ezie eji m obi ụtọ na-anabata gị n'ohere ọma nke a nke anyị nwere iji tụgharịa uche ma leba anya na okwu nke ezinụlọ ana m arịọ ngọzi nke chineke n'isi gị na n'isi ezinụlọ gị ka onye nwe m duwe gị n'ihe ọ bụla nke ị na-eme ka onye nwe m nyekwa gị nchekwa nke zuru oke anyị abịalanụ n'ụbọchị taa isiokwu nke anyị na-eleba anya bụ nke na-asị otu esi enwe mkpebi otu esi enwe mkpebi ị maara na ọ bụ inwe mkpebi bụ isiokwu nke anyị na-atụgharị n'abalị ole na ole ndị gara aga ma n'ụbọchị taa anyị chọrọ ịmụ otu esi enwe mkpebi eleghị anya site na ntụziaka na ihe ndị nke anyị pụrụ ime anyị ga-abụ ndị ga-enwe ike mụta otu a ga-esi nwee mkpebi na mgbe ekwesịrị nwee mkpebi na n'ụzọ ekwesịrị iji nwee mkpebi nke mbụ ka anyị leba anya na iwelite akwụkwọ depụtacha ihe ndị ahụ bụ ihe ndị nwere ike ime ma ọ bụ ihe ndị nke ị pụrụ ịhọrọ amata ụzọ a ga-esi wee leba ha anya n'ịma atụ ọ bụrụ na ị chọrọ ịgbanwe ọrụ ọ bụ gịnị kpatara iji chọọ ịgbanwe ọrụ olee ụdị ọrụ nke masịrị gị ugbu a ị bụ onye ọlụ aka ị chọrọ ịgbanwe ọrụ ahụ nke iji ugbu a ọ bụ ụzọ ole ọzọ ka ị chọrọ ịga ka ị bụ onye na-eji ego achụ ego olee ụzọ ọzọ ị chọrọ ịga n'agbanyeghị ihe nke ị na-eme ugbu a ọ bụrụ na ohere niile n'ụbọchị taa bụ nke dịrị gị ọ bụ gịnị ka ị chọrọ iji ohere gị n'ụbọchị taa niile ime ọ ga-amasị gị ịza oku ebe a na-eme oriri na nkwari ka ọ ga-amasị gị ịbụ onye ga-ebili sịrị akpa gị gawa ahịa ịzụ ihe nke ị ga-eri ka ị ga-anọ n'oche tụkọta ụkwụ gị na-ele ihe onyonyo chọrọ nwa otu ololo mmanya na-atanyesị n'ọnụ ka ị ga-ewere ohere a lekọta ụlọ gị anya dowe ya n'ọnọdụ ahụ nke na-enye gị obi ụtọ gị onye mụ na ya na-atụgharị uche ọ dịghị onye ọ bụla nke pụrụ ịgwa gị ihe ị ga-eji ohere gị mee mmadụ apụghị ikpebiri gị ya ị bụrụ onye ọ na-amasị ịnọdụ na-ele onyonyo ị ga-ahụ na ọ gaghị adị anya ike agwụ gị gaa chọpụta na ịtụfuwo mgbe n'ihi na ọ dịghị ihe ọ bụla nke doro anya ị mere n'ụbọchị ahụ ọ bụ uru gịnị ka ị ga-erita n'ime ya ma ọ bụrụ na ọ ga-amasị gị isi ka m mepụta ihe a nke m bidoro mgbe gara aga bụ ọkpụrụkpụ ihe nke a na-ele anya gị akpọ ya mkpa mepụta ya n'ezie ị ga-ahụ na nke ahụ ga-abụ nke ga-enye gị afọ ojuju nke ga-emekwa gị ka ị hụsị na ị nwee na mgbalị na ị otu ya na ụbọchị taa ha ọ bụ ihe ndị a ka anyị na-elebatụ anya ọ dị ihe nke na-akpa gị mkpa ị chọrọ ịzụta itinye n'ụlọ gị ọ bụrụ na ịzụta ihe dị otu a ọ bụrụ na ịzụọ ya ọ ga-anọ n'ụlọ gị ọ bụkwara na ịzụ ya ijikwa ego gị ọ bụrụ na anyị na-ajụta onwe anyị ụdị ajụjụ ndị dị otu a ọ bụ gịnị bụ uru ihe nke a m chọrọ ịtụfu ohere m ime ga-abara m eche m na ọ ga-enyere anyị aka ịbụ ndị na-enwe ezi mkpebi na mgbe anyị kwesịrị inwe mkpebi anyị amara ihe ndị anyị chọrọ na ndụ ọ bụrụ na anyị amaghị ihe anyị chọrọ anyị ga-esi anyị abụrụ ndị ga-enwe mkpebi n'ụzọ nke ọzọ ka m na-ekwu ka anyị hazie ha hazie ha mara sị olee uru m ga-erite n'ihe ndị a mgbe ị na-atụgharị ya n'ezie ị ga-aghọta na ọ dị ihe ndị ụfọdụ nke ọ bụ itinye ohere gị na ya ya bụrụ na ị lara ohere gị n'iyi ọ bụ ihe kwesịrị ekwesị na mgbe ọ bụla anyị na-eme mkpebi ka anyị tụgharịa ya mara ihe ọ ga-alụpụtara anyị ọ bụrụ na ọ dị ihe nke ị chọrọ itinye ego ma ọ bụ iwepụta ohere gị itinye na ya jụọkwala onwe gị ihe a ọ kwụrụ ụgwọ n'oge nke ọ ga-ewe ọ bụrụ na ọ ga-ewe ohere dị otu a olee nhuku nke a pụrụ inwe na ihe ndị nke ọzọ na-eche m n'iru olee nhụku nke ihe a m chọrọ ime ga-enwe n'ezinụlọ m ọ dịla ihe nke a sị gị lee anya ikwesịla ime ihe dị otu a ọ bụrụ na ime ihe dị otu a ị ga-abụ onye ọ bụ imechaa ya gị bido tamunwe bewe m makwara ọ bụrụ na mma n'ezie agaghị m etinye ohere m n'ihe a hazie ihe niile nke ọma tutu ga-enwe mkpebi ime ihe ọ bụla mata ma ihe a nke ị na-achọ ime ọ ga-eweta uru ma ọ bụ nsụ ọ bụ ya ka anyị na-ekwu okwu ya nke atọ anyị na-aghaghị ilebatụ anya gị onye mụ na ya na-atụgharị uche bụ na o kwesịrị ka anyị mata Chineke n'ihe ọ bụla nke anyị na-eme n'ihi na n'akwụkwọ ilu emere ka anyị matasị ka anyị ghara ịdabere na nghọta anyị ma tụkwasị obi anyị na Chineke ka anyị jụọ ọnụ Chineke ka o duwe anyị n'ihe ọ bụla nke anyị na-eme na mkpebi ọ bụla nke anyị na-enwe ọ bụrụ dịrị na anyị maara ihe nke anyị na-emeje ka anyị na Chineke bụrụ ndị nọ na nkwekọrịta ka ọ bụrụ na Chineke kwenyere n'ihe ahụ nke anyị na-eme ọ bụ gịnị bụ ihe nke na-akwali m ime ihe nke a m chọrọ ime nke m kpọrọ ezi ihe ọ ga-enye m obi ụtọ ọ dị amamihe dị n'ihe nke m na-eme mgbe ị na-ajụ onwe gị ajụjụ n'ụzọ dị otu a n'ezie Jehova aghaghị ịbata bịa were ọnọdụ nyetụ Chineke nwantịntị ohere ka o were kpanyere gị ọka ka ị mata ma ihe nke ị na-emeje ọ bụkwa ihe nke kwesịrị ekwesị o kwesịghị mgbe ọ bụla anyị na-achọ inwe ụdị mkpebi a nke pụrụ inyere anyị aka na ndụ anyị ekpebichaa tutu anyị ajụwa Chineke ajụjụ o kwesịrị ka anyị jụọ Chineke ajụjụ mee ka Chineke soro na nhazi nke ihe a nke anyị chọrọ ime ọ ga-edu anyị n'ụzọ nke anyị ga-agbado anyị agaghị ebe mma kwara kama anyị abụrụ ndị ga-enwe obi ụtọ ndị ga-erite uru na mkpebi a nke anyị kpebiworo okenye eze nlewemchi anyị na-ekele chineke n'ime ndụ gị na ndụmọdụ nke ị nyere anyị n'ihe gbasara ezinụlọ n'ụbọchị taa arịrị ekpere anyị bụ ka udo na amara chineke na nduzi chineke nọnyere gị na ezinụlọ gị n'aha jizọs amen ọ bụrụ na ihe ndị a masịrị gị onye ọma na-ege ntị gbalịa kọrọ na ekwentị na 0706 363 7224 detara anyị akwụkwọ email adreesị anyị bụ awrnigeria at yahoo dot com ma ọ bụ awrnigeria at gmail dot com ezi nwa Chineke ọma na-ege ntị n'ọnụ nwayọọ ma anyị ga-ewetara anyị abụọ ọma ma nabatakwa onye mgbasa ozi nwa Chineke nọ na njikere ka anyị tinye n'ekpere Oh anyị na-aga ileba anya ihe gbasara ọnọdụ anyị n'ebe Chineke dị banyere ige ntị bụ ihe naanị mere anya dị ebe dị anya ebe Chineke anyị dị taa ọtụtụ mmadụ amaghị na Chineke anyị bụ Chineke nwere ụkpụrụ ọtụtụ mmadụ amaghị na Chineke haziri ụwa ahazi dịka ya onwe ya bụ onye haziri ahazi n'ihi na akwụkwọ nsọ mere ka anyị mara na chineke bụ onye ziri ezi ebe chineke ziri ezi ihe niile ọ na-eme ziri ezi nwanne m nwoke nwanne m nwaanyị nna-achọ ime ka ị mara n'oge awa na akwụkwọ matiu isi iri na iteghete okwu iri na isii ga-eru nke iri na asaa chineke si ebe ahụ na ya bụ chineke nke omume na ya bụ chineke nke iwu ihe mere chineke ji bụrụ onye ezi omume bụ na ọ ma na ya bụ onye na-adịghị eme ihe otu ọwụla ihe dum ọ na-eme na ya haziri ya ahazi taa mmadụ ọtụtụ mmadụ abụọla ndị na-aga ije otu ọbụla o jiri sọ ha and mgbe ọbụla ị na-aga ije otu ọbụla o jiri sọ gị na-aza n'ebu nwa chineke jụọ onwe gị ajụjụ ajụjụ ị ga-ajụ onwe gị ọ gị na ị ga-asị n'ezie n'ezie abụkwa nwa chineke m na-akpọ onwe m nwanne m nwoke nwanne m nwaanyị anyị na-achọ ime na-achọ imekwa ka ị mara n'oge awa na akwụkwọ eklesiastis isi iri na abụọ amaokwu nke iri na atọ na-asị na ihe niile ọbụla nke edere na akwụkwọ nsọ na nchịkọta ya bụ tụwa egwu chineke debekwa ihe niile o nyere n'iwu nwanne m nwoke dịka onye amamihe m bịara na-akọwasị ya ọ bụ ihe metụtara mkpụrụ obi m n'oge awa m si na-asị nwanne m nwoke nwanne m nwaanyị ọ ga-amasịkwa gị ịjụ onwe kedu otu m si na-ebi obi kedu otu m si na-aga ije m na-agakwado ije n'ụkpụrụ nke chineke ọ bụrụ na ị na-aga ije n'ụkpụrụ nke chineke ịbụ nwa chineke ma ị na-aga ije n'ụkpụrụ nke chineke nwanne m nwoke biko agụkwala onwe gị na-ebu nwa chineke n'ihi na otu ihe doro m anya bụ na akwụkwọ nsọ mere ka anyị mara na akwụkwọ ilu isi ohu na asatọ amaokwu nke iteghete ebe ahụ na-asị onye na-ewezuga ntị ya n'iwu ọbụna ekpere ya bụ arụ ọ bụrụ na iwezuga ntị gị n'iwu legodi naanị ekpere ị na-ekpe na ọ bụ chineke ka ị na-ekpere ka ọ fọgodi lange na edozi ụzọ n'ihe ị kwesịrị ime n'ihi gịnị na amaokwu nke iri na-eme ka anyị mata si na ebe ahụ na-asị onye na-eme ka ndị ziri ezi jee n'ụzọ ọjọọ na olulu nke aka ya ka ya onwe ya ga-adaba ọ bụrụ na ịkpọrọ kpọrọ onwe gị nwa Chineke o nwere ihe ndị mmadụ kwesịrị ịhụ n'aka gị ihe e kwesịrị ịhụ n'aka gị bụ na ị na eji ije ziri ezi n'ihi na Chineke bụ nna gị bụ onye mụtara ije n'izi ezi niile ọ bụrụ na ị na-eji ije ezi ọ ga-amụta aha nna gị n'etiti mba niile ebe ọbụla ị chọtara onwe gị a ga na-asị na onye a bụ nwa chineke ọ bụghị nwa ga-asị na ịbụ nwa chineke iwu na-ahazi mmadụ iwu na-eme ka mmadụ guzozie iwu na-eme ka ị mara ihe iwu na-eme ka ị bụrụ onye nwere onwe n'ihi ya ọ bụrụ na ị na-edebe iwu nke chineke ịbụ onye zuru oke n'ụbọchị nke taa m na-achọ ime ka o doo anya anya si ee na iwu chineke zuru oke nye ndị niile na-atụ egwu ke chineke nwanne m nwoke kedu ihe m na-ekwu ọbịa bụ ihe m ji were isiokwu a si n'ụbọchị keta na ọ bụ maka iwu n'ụbọchị taa tụlee maka iwu tule maka ụzọ gị tule otu isi akpa agwa n'ihi na ọtụtụ anyị taa bụ ndị na-eje ụka na nga niile onye ọbụla ga-anọ n'ibi ndụ otu o siri dị ya anyị lee anya na akwụkwọ nsọ nga chineke gwara anyị okwu na akwụkwọ jọn nke abụọ isi iri na ise ebe ahụ na-asị ahụrụ ụwa n'anya na omume niile n'ihi na ihe ndị esighị na chineke bịa ọ bụ nke ụwa bụkwa nchepụta obi nke ụwa anyị nọ taa anyị na-ahụ otu anyị si na-eme omume anyị na-eme omume anyị ewekwara na-atụnyere onwe anyị akwụkwọ nsọ enyela anyị ndụmọdụ zuru oke ma anyị emekwe na ha ọbụla anyị na-amụta n'ụwa nke na-egosi nụsị na baịbụl bụ ebe ihe mmụta anyị kwesịrị ịdị ọ bụrụ na baịbụl bụ nduzi dịka o mere ka anyị mara na timoti dịka ọ bụ nwata mgbe ọ bịara na-eji ozi n'ime nzukọ timoti bụ nwata ma pọl nyere ya ọzụzụ zuru oke mbụ nke o jiri jee ozi marasị na onye ya na-ejere ozi bụ chineke onye kere eluigwe n'ụwa timoti nwere ume buru ibu nwere ike karịrị akarị ka o ji jee ozi karịa nwata n'ihi na ọ ma na ya ji isiokwu nke e kwesịrị iji guzo n'ihu nwoke guzo n'ihu nwaanyị na akwụkwọ sekọnd timoti isi atọ amaokwu nke iri na isii ebe ahụ ka timoti mere ka o doo m anya taa ya na pọl mgbe ha na-ezisa ozi ha ha sị na ihe ọbụla edere na akwụkwọ nsọ si n'obi jehova pụta na ọbara uru iji zie ihe na ọbara uru iji tụọ mmadụ mee n'ihu na uru iji zụpụta nzọpụta nke dị n'ezi omume ihe anyị na-ekwu okwu ya taa na ọ bụ izi ezi nke chineke n'ihi nke a dịka m na-asị gị tụlee maka iwu iwu bụ okwu ọnụ nke chineke okwu ọnụ nke chineke n'ụzọ doro anya n'ihi na o mere ka anyị mara na akwụkwọ aịzaya iri ise na otu amaokwu nke anọ ya ebe ahụ chineke ọ sị gịrị ọ sị geenụ m ntị unu ndị m geekwa m ntị unu mba nke m otu okwu otu iwu ga-esi n'ọnụ m pụta ihe m na-akọwata bụ na ọ dịghị otu mmadụ dị ndụ kwesịrị iji tụpụ iwu nke chineke ịtụpụ iwu chineke adịghị ịtụpụ iwu chineke adịghị gị tụpụ chineke iwu adịghị iwu bụ chineke chineke bụ iwu ọ bụ ebe ọ malitere mgbe brọda jọn na-aracha ime ka o doo anya anya na akwụkwọ jọn isi mbụ amaokwu mbụ ebe ahụ ọ sị gịnị ọsọ otu a na mbụ ka okwu ahụ dịra okwu ahụ dịra na chineke okwu ahụ mbụkwara chineke nke na-egosi nụ taa ọ bụrụ na ị bụ nwa nke chineke gị sị na iwu adịghị na ị ga-eme otu ochi sọgụ makwa na ọ bụ chineke ka ị bụ nwa ya ị na-akọwakwa bụ na chineke adịghị so ọ bụrụ na ị na-asị na chineke dị iwu dịrịrị chineke bụ onye ahụ kere mmadụ nwere ụkpụrụ ka ọ chọrọ ka ize n'ihi na chineke na onwe nwere ụkpụrụ agwa nke chineke bụ iwu agwa nke ị kwesịkwara ibe iwu n'ime nwanne m ihe m na-asị gị n'ụbọchị nke taa tụlee maka iwu n'ihi na anyị akpafuola dịka akwụkwọ azaya mere ka o doo anya anya azaya isi iri ise na atọ amaokwu nke isii ebe ahụ ọsịgịrị ọ si na anyị dum akpafuola dịka atụrụ onye ọbụla echi ihu n'ụzọ nke gịnị nke aka ya mgbe anyị na ibe ama ihe dị otu a marakwa na chineke ji ya na-echetara anyị ọnọdụ anyị n'elu ụwa mgbe ị na-asị onwe gị na-ebu nwa chineke isiokwu a na-abụrụ tụlee maka iwu na ọbụ iwu ga-emeghe bụrụ nwa chineke ọ bụrụ na ị nọ ndụ okwu ihe gbasara iwu a na-emetụta na mkpụrụ obi ọ bụ ihe ị ga-eji lọghachi azụ bịa jụọ onwe ha ajụjụ bee nwee ihe nṅomi banyere ihe akwụkwọ nsọ na-ekwu ịmata ya otu a marasị na gị onwe gị bụ onye chineke na-ahaziri okwu ya mere nwanne m nwoke nwanne m nwaanyị okwu a anyị ga-ekwugharịkwa ya ọzọ n'ụzọ dị mkpirikpi iji mechaa ka o doo nke ahụ ga-agazi ịbụ n'ahịrị nke abụọ ya ma anyị bụ ikwu tụlee maka iwu n'ihi ya ana m ahapụrụ n'oge awa si gị bido chọpụta ihe bụ iwu ihe isi ihe ị ga-eji mata ihe bụ iwu bụ na iwu bụ okwu ọnụ chineke ma chineke adịghị iwu adịghị ma iwu adịghị chineke adịghị mgbe ị na-eribe ya ma onye nwaanyị ga-agọzi gị ọ ga-ekpughere gị ihe bụ okwu ọnụ ya nyekwa gị akọla uche nke ị ga-eji mee ihe bụ okwu ọnụ ya site n'ime mmụọ ya na aha jizọs kraịst onye nwaanyị unu anụla ozi ọma unu anụla ozi ọma ka anyị na-ewetara unu Adventist World Radio ka ozi ya si na-abịara unu Adventist World Radio ka ozi ya si na-abịara unu ozi nke nzọpụta n'obi ụtọ ka anyị ji na-ekele onye mgbasa ozi nwa chineke tere mmanụ nwanne anyị nwoke Kingsley imela na ọma nke nyere anyị taa ozi ọma nke pụrụ iche ara ekpere anyị bụ ka chineke nọ nọnyere gị ka ọ gọzie gị ka ọ na-agba ume n'ihe ọ bụla nke itinyere aka n'ime ụwa anyị nọ n'ime ya amen ụlọ mgbasa ozi Adventist World Radio ka ozi ndị a sị na-abịara anyị ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị ntụziaka nke chọrọ inye anyị maọbụ na ọ dị ajụjụ nke na-agbagwoju gị anya ịchọrọ ka anyị leba anya ezi enyi m rutena anyị nso n'ụzọ dị otu a arigiria at yahoo dot com at yaho com maọbụ awrnigeria at gmail dot com awrnigeria at gmail dot com onye ọma na-ege ntị gbalịa kọrọ na ekwentị ọ bụrụ na ị nwere ajụjụ na 07063637224 07063637224 mara na ị nwere ike ige ozi ọma nke taa na www. awr.org gị tinye asụsụ Igbo www.awr.org chekụta itinye asụsụ Igbo ka Chineke gọzie ndị kwupụtara nọ ma ndị gere ege n'aha Jizọs amen chineke anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ukoo ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enwetazụ bụ ihe dị mma ọka bụkwa nwanne gị Rosemary gine Lawrence na si echi ka anyị zukọkwa wọ